timoti nke mbụ isi nke abụọ ya mere ihe mbụ na-adụsi ọdụ ike bụ ka a na-arịọ arịrịọ kpekwa ekpere rịọkwa arịọ a na-arịrịọ ndị ọzọ kelekwa ekele n'ihi mmadụ niile n'ihi ndị eze na ndị niile nọ n'ọnọdụ dị elu ka anyị wee biri obi udo na nke dị nwayọọ n'ime nsọpụrụ Chineke niile na ikwesị nsọpụrụ niile nke a dị mma bụrụkwa ihe a ga-anara nke ọma n'iru onye nzọpụta anyị bụ Chineke onye na-achọ ka azọpụta mmadụ niile ka a bịarukwa mmazụ nke eziokwu ịna na otu Chineke dị otu onye ogbugbo dịkwa na-agbata Chineke na mmadụ onye nye onwe ya bụ mmadụ bụ Kraịst Jizọs onye nyere onwe ya ka ọ bụrụ ihe mgbapụta n'ihi mmadụ niile nke a ga-agba ama ya n'oge nke aka ya nke edebere m onwe m ka m bụrụ onye nkwusa na onye ozi ka m wee gbaa àmà ahụ ana m ekwu eziokwu ekwughị m okwu ụgha ịbụkwa onye ozizi nke ndị mba ọzọ n'ime okwukwe na eziokwu ya mere ezubere m ka ndị ikom na-ekpe ekpere n'ebe niile ọbụla na achịrị aka dị ọcha elu na-enweghị iwe na-arụghịkwa ụka otu ahụ ezubere m ka ndị inyom were ihe ịchọ mma kwesịrị ekwesị chọọ onwe ha mma yana nsọpụrụ na uche zuru oke ọ bụghị isi akpara akpa na ọlaedo ma ọ bụ paa ma ọ bụ uwe dị oke ọnụ ahịa kama nke kwesịrị ndị inyom na-ekwupụta egwu Chineke ka ha sitere n'ezinụlọ chọọ onwe ha mma ka nwaanyị were nwayọọ mụta n'ido onwe ya n'okpuru n'ụzọ niile ma ekweghị m nwaanyị ka o zi ihe ma ọ bụ ka ọ bụrụ onye isi n'ebe nwoke nọ kama ka ọ nọ n'ọnọdụ nwayọọ n'ihi na adam ka eburu ụzọ kpụ mgbe ahụ ewee kpụ iv ọ bụghịkwa adam ka a ghọrọ aghụghọ ma ebe aghọgburu nwaanyị ọ bụ nwaanyị ahụ ka ahụworo na ọ nọ n'ime njehie ma a ga-esite n'ọmụmụ nwa ya zọpụta ya ma ọ bụrụ na ha anọgide n'ime okwukwe na ịhụnanya na odido nsọ ya na uche zuru oke